ndị Efesọs isi nke isii ụmụ na-aṅanụ ntị okwu ndị mụrụ unu n'ime onye nwe n'ihi na nke a bụ ihe ziri ezi sọpụrụ nna gị na nne gị nke bụ ihe mbụ e nyere n'iwu nke m ya ka ihe wee na-agara gị nke ọma ka ị wee dịkwa ogologo ndụ n'elu ụwa ndị bụ nna akpasukwala ụmụ unu iwe kama na-azụpụta ha n'ọzụzụ na ịdụ ọdụ nke onyenwe ndị oru were na-egwu na ịma jijiji na-aṅa ntị okwu ndị bụ ndị nwe unu n'ụzọ anụ arụ n'ime afọ ofufo nke obi unu dịka unu na-emere kraịst ọ bụghị n'ụzọ ibu oru n'anya dịka ndị na-eme otu ọ ga-atọ mmadụ ụtọ kama dịka ndị oru kraịst na-eme ihe chineke na-achọ site na mkpụrụ obi unu werekwa na obiọma na-abụ oru dị ka ọ bụ onye nwe anyị ka unu bụ oru ya ọ bụghịkwa mmadụ ebe unu matara na ezi ihe ọbụla onye ọbụla na-eme nke a ka ọ ga-anaghachi n'aka onye nwe anyị ma ọ bụ oru ma ọ bụ onye nwe onwe ya ndị nwe mmadụ na-emekwaranụ ha otu ihe ahụ na-arapụ ịba mba unu ebe unu matara na onye nwe ha ma unu nọ n'eluigwe ile mmadụ anya n'iru adịghịkwa n'ebe ọ nọ nke fọdụrụ mee n'onwe unu ka unu dị ike n'ime onye nwe anyị ya na n'ime ịdị ike nke ike ya yikwasịnụ ihe agha niile nke Chineke ka unu wee pụọ iguzogide ihe niile ekwensu na-ezupụta n'ihi na ịgba mgba anyị abụghị imegide anụ arụ na kama ọ bụ imegide ibu ndị isi niile imegide ịchị isi niile imegide ndị owu ụwa nke ọchịchịrị a imegide ndị agha mmụọ nke ajọ ihe n'ebe dị n'eluigwe n'ihi nke a chirienụ ihe agha niile nke Chineke ka unu wee pụ iguzogide ndị iro unu n'ajọ ụbọchị na iguzo ebe unu lụpụtaworo ihe niile ya mere guzo unu mgbe unu weresịrị eziokwu nke ụkwụ unu werekwa ihe agha nke na-egbochi obi ịgbasi bụ ezi omume werekwa nkwadebe nke bụ ozi ọma nke udo yikwasị n'ụkwụ unu tụkwasị ihe niile ndị a welie n'ọta nke bụ okwukwe nke unu ga-apụ imenyụ akụ ụta niile na-enwu ọkụ nke ajọ onye ahụ n'ime ya narakwanụ okpu agha nke bụ nzọpụta ya na mma agha nke mmụọ nsọ nke bụ okwu Chineke sitekwanụ n'ekpere na arịrịọ niile na-ekpe ekpere n'oge niile n'ime mmụọ nsọ werekwa ịnọgidesi ike na ịrịọ arịrịọ niile banyere ndị nsọ niile na-amụ anya ime nke na-ekpekwa ekpere n'ihi m ka e wee nye m okwu n'ịsaghe ọnụ m iwere m okwu mee ka mmadụ mara ihe omimi nke ozi ọma nke m bụ ụkọ n'ime mkpọrọ n'ihi ya ka m wee kwuo okwu n'ime ya dị ka m na-aghaghị ikwu maka unu onwe unu wee natakwa ihe niile banyere m otu m na-eme tikikọs onye bụ nwanne anyị ahụ ahụrụ n'anya bụkwa onye kwesịrị ntụkwasị obi na ije ozi n'ime onye nwe anyị ọ ga-eme ka unu mara ihe niile onye m na-ezigara unu ime otu ihe a ka unu wee mara otu ihe na-agara anyị ka ọ wee kasịkwa obi unu udo dịrị ụmụnna anyị ya na ịhụnanya nke ya na okwukwe yikọ site na Chineke bụ nna na onye anyị Jizọs Kraịst ka amara dịnyere ndị niile hụrụ onyenwe anyị Jizọs Kraịst n'anya na-emebighị emebi